ejuwo m ọnụ ọnọchi ejuwo m ọnụ ncheta ihe ọma ọ na-eme ewo ọ dịghị ka m dị na arọ lelu m ọnọchi ekweghị m fụtụ ọkụ ọnọchi ejuwo m ọnọchi ejuwo m ọnụ ọnọchi ejuwo m ọnụ ọnọchi ejuwo m ọnụ ncheta ihe ọma ọ na-eme ewo ọ dịghị ka m nọ na arọ lelu m ọnọchi ekweghị m fụtụ ọkụ ọnọchi uwe m ọnụ ọnọchi ga-ejunu gị ọnụ ọnọchi ga-eju gị ọnụ ma icheta ihe ọma ọ na-eme n'ezie o ọ dị ka ị nọ na arọ lenuwo ọnọchi ekweghị fụtụ ọkụ ọ na uwe anya ọnụ